Mau e anyanwụ ụtụtụ etibego igbo anyị jibulite ibe n'eluigbo na nche ka m na-ebe achịgbafụta na-efe nje aja mmanwụ ejenje achịgbafụta na-efe nje da da da. rồi kezi nkizi aka akwazi mmiri kezi ọba dịkwa m n'ọbọdụ ya bụ ọba dịkwa n'ime ugbo ọrụ ma mara ọnya ebe n'ime ugbo anya bịa nwere ya bụ ọba ide ọrụ nnọọ ebe enye ya nnọọ kedebe kedebe ọfụma iji akọlịla akọ akọ ya abalị ya nna arapụkana ebe a ka m jiri aka m kwụm ebe nna abụrụzi ọba dụrụ m anụ ọba nwa dị n'ime ugbo ọnwa ma kedu uru gị dị nwa ịrụ atọrọkwana gị amụ Ini na-eme. Ije nwoke na ije ụwa. Kedụ ndị n'ụdị ọzọ? Ije ụwa na mmalite okolobịa gị nwa. Ịma na ịma ghọta. Ịma ghọtakwa n'ide. Ọmụba ma m sị m na ya m ya ghọtara. Kọwaala m <laughs> n'aka nnụba nwaanyị na ga dị ọ m odo ọfụma nna gị ji arụtalị gị nwaanyị ebe dị mma ka ọ bụ iru gị kwesịrị ịrụ dị ife mekwuru bụ ife mere eme ife nna ya emele nwa ya ịma na mkpụrụ nwa ka ị bụ mkpụrụ anya ji ụgwọ ịmakwa na olu okwu nwa nwaanyị ma kedu ya bụ ya bụ nwa eji anụtala gị oh, ama oh. m na ọkwụ chinchin ụgwọ oye akpa nke ara ka evi esi nne dị ndobe adịchie nwa adịchie ugo oye nwa ya adịchie e ya na na ekwu ibe emebisiri nwatakịrị abụ na-enwere nsọpụrụ onye ka na-ekwu ka ah. ebe m ga-esi bido nwatakịrị abụ a na daalụ gị nne ma kọwalị nne gị na nna gị kọwalụ ọma kọwalụ ka ghọta nna m ejegodi efu nna ya kweli kwụsie kachie dechie enwezi m ọnụ okwu mbili a na anụ ọbịa jee zuo gwara ya ka nna ene sogbadron ibe gazili gị bụ ihe ejizi nwayọọ na-agbazili nye mana mmadụ na-agbanwe agbanwe a na izi nwaanyị na-agbazili ya emekata ọ daba <laughs> a na-eme a na-eme ọrụ a na-eje n'ubi ọka na-aka idekwa mmiri aka nna m ah, ike dị n'obi nna m obi bụ nsọ anwụlị na na-evụtara nwaanyị hmm. na ọ na-avụzi ọ na-enu m inu na dịka mmiri onugbu enesi anya onye unu ga-avụrụzi arụ ọ bụrụzi ọgụ oye nna m bara mpụta anụ nda m nka ife enwe na-akali kedu ife olulu hai nna m ugo oye nwa a nwa ajọka nwa agụ ya jọrọ njọ ụra mara ya azịtanị ugoyi anyị chọtakwa nị ga-enwere iresili ya ugoyi si n'ezinụlọ hmm. a na-akwụghali ugwu n'ebe anyị nwa nna m ọ bụrụ maka ezinụlọ ka anyị na-ekwu anyị na-ekwu maka agwa maka ụdịdị ọ dị ọ bụrụ ezinụlọ ị mara nwa ike dị n'obu nya anyị kazi mmalị ire ọgwana mmụ arọ ka m bụ mgbe a awụghali nwunye m izi izu agba ego n'ọkụ ọgwụ ntonyito nwere ebe ọzọ nwere ime na-abụrụ ịnụ bịa neke na ezinụlọ m taanị na-enwe aṅụrị nna m ịma na nne m bụ ezigbo mmadụ mana ọ bụrụ Ugoye ịmara ya ịmara ya ịmara Ugoye wetụkwa n'anya naanị na agwụ ya ajọ ka ike dị n'obu ọkwa na ovu okwu ahụ ka anyị na-ekwu ịvụlụ ka ngwa gị ive mụ bụ nna gị nọ n'oche nwee vụ ọgụta gị ligolu ukwu ọjị kacha ukwu ọjị n'ụwa niile iji avụrụ ya onye anyị chọtakwa nne gị dị mma mpako agwụ ya jụsịrị ụmụ ya a ya ife na-egbu oge itinye anya na itinye anya na iwe nne nwa nwa anya na azụrụ azụ mgba nwa m nwoke ngị ka ọ dịle ịmala onye ọ bụ kpọtegene ya bụ nwa nso gị ka mụrụ ya ka ị ịmụtụ ya ibutie nso gị ghọtụ ya mba mba pụta aka n'ebe nwa bacana, né, mano. Tá boneco. Aí. Kedu? Ka e ebe nwa? m na-akpụ nne m ugbele ka mmalụ ma ole. Zụkwanye? Abụ ọnya ma o olesi ma lata azụ echi. Ya. Kedu ebe iru gị dị nwa ọ dịkwa na mma? ọ? Nne, okwu nwa na okwu nwa bụrụ okwu na ụka nwa bịa bịa ọ dị. Hmm? asị gị na ọ nwere iwe o mere ilotere mbụ sị ndị na-asụ akwa nsị gị na ihe duru m aka ya asụ akwa esi <laughs> m na ya asụlịlị mm. mhm. ya ịbụra na ọ vịọwa idu m aka sụ akwa ya bụ na ya agwa m ibe na-eme gị <laughs> ekele m ibe nwe m nwee nọla nne mm. ọgwanụ nna m zutere nwaanyị ekwe ezigbo iwe ka ọ bụ na onye ka na-agbalịla iru gị gbasapụ iru gị n'ezigbo ezigbo mere ngwa ahụ a na-ekwu n'ive nwa abụrụkwa n'ụdị mma anụba anụba kedụzi na ụdị ọzọ nwa adịrọ mma ya adịrọ mma nwa adị nkịlịka mpaka arụ ụdị o ji adị na mbido ụdị ive ahụ ịmarọ anụtasị avụ ọvụ ụdị nwe ya avụ niile na-eme ka ya sị na ọ gụtara ya mịa agụtasị anya emerụkezi ya ọkwa n'anya na-arụ mgbe abụ niile ụtọwazi agụ ụtọ tọwa na ụtọ <laughs> ụdị oji adị na mbido ụdị ibe ahụ etinyela uche gị n'ime hmm? ọ gbasapụ iru gị hmm. onye gị na-eweli iwu gbasapụ iru gị nne daalụ hmm. ka nna mmanụ akpụ ka m bịara ka mmanụ ma ole ọbụna ọkịrị ole m wee bụzia gị eh. ka nnaba ị ka nọ n'onwe m ee eh, nọ ncha egbuwa m m ka ezi m <laughs> na-aba m ka ị na-eche <laughs> ọgwụ izi m jụrụ eju aba m nwayọkwa nne dejeo nne a m ka m bịa gị a m ka m bịa gị maka na ọmụmụ ị na-emesa m agba na abụ onwe dozikwana m anya onwe ife mmeli gị dị gị n'obi biko gbaghara nne ka ị chọrọ nje a sị m ka m bịa gwa gị na nwa gị nwoke bụ nwa m ike dị n'obi na-akwado ịnụ nwunye a nna <laughs> anyị dị ka gbọọ gị rapụ ajụjụ onwe ị na-ajụ gwa m ibe iji maka ya bịa kọtọpụlụ m na ịbụ na mụ na-eme ive ebula na mụ na-eme ibe ibe m gị bụ diko ka inye aka maka na mụ chọrọ ka mbido bido ikpokove ibe oyi eji wee jee nya bụ ndute nwaanyị mana iyi enye aka na ngị ya ebu ụzọ ka nkọdo olu gị tupu m bido ikpokove ya bido maka na ngị bụ nne n'ibulu ụzọ anyị na-eso gị eso ego igwe ibe iche ikpokoba kpokoba ebe aka m adịrị ya ọ nwụziri ile na-esela anyị ego igwe raa m aka ivuwe ive m eme rapụ ebe m ka mmebe ive m na-eme malovi chọọ imeje eme ọ kpụọkwana m achị ọ kpụwo m ọnụ bụ ovu mana nsogbu adịrị o na nwaanyị kweta di kweta ọyị n'ukwu ebe ka ọ na-akpọtụ na-achọ onye ga-enyere ya aka jeve ebe na ọ bụrụ mụ na ya ego igwenye ji a na-eko nọọsụ onye amụtara nwa nwoke n'ụlọ ọnwa ọ debezie arụ nọọsụ onye ka nna anyị vụrụ n'anya mana nsogbu adụrụ mma eji nne wee latia wee mee nye ihe m chọrọ mmiri ọkwa eziokwu na ọnya mụtara nwa nwoke o mana nya na ude adọrọ n'ụlọ sọsọ m ọ na bụrụ ava m bụ eke. kpamkpam ebe a mmadụ anọkwa ya ee o nwekwa onye nọ n'ụlọ o nne daalụ ada ee ọngị ọ mụ nne gị ka ime adịkwanụ m mma ọmalịcha kedụ ka ndị bụ unu mere arụ dịva nne ọyịmụ nwaanyị ụlọ akụ ya ọ nọrọkwa ya o jebela ọmabala njem achọ ụkwa kedu maka ike dị n'obi <laughs> ike dị n'obi abụ nene mụrụnụ m ọrịa amụrụ m ọsị maka ya jee na nke ọkwụ ya nwoke egbe na nwanne ya n'ọwa ike nọ ịbịa m ị na-ejezi onye ebụkwana gị na-akwụ ugo ka ọ chọtara

m gbalidere na-achụ ya ọ na-agba na-achụ ya ọ gbavela agụ na-asaa vee mmiri na asa wee gbakwasị obodo idu wee gbakwasị na be ovu nwoke a na-akpọ anakpụrụ ava nwunye bụ ekwu ekwunyere ekwunyere wee mụta ụmụ nwanyị na-abụ avụ ovu bụ ezimali ava nwanne ya nwanyị wee bụrụ obu ego ezimali machali ikilikata nwatakịrị nwa o na-enwu imi e wee kwụlụ ka mkpịsị ewu nwere ọkwụ na-atọ abụ ovu n'imebe bụ asị ka arali nke ọzọ ọ bụrụ mgbe ọgọ ya na ụlọ ọba ma e, ezi mali amarọ na mmụọ ọkwụ ya niile isi osimụ ife na ọ bụ na ọ mara mma rinne asị ka arali jọchali ma ọ marụ nọ nya melewa ji esi osimu na wee pụta ovu mbọsị wee si akaba jee bụta ụdala ma ebe ahụva si akaba jee bụta ụdala na ndị mmụọ na-anọ na-evu hmm. ma idebere na nkata gị n'ukwu ụdala abụ ụdala na na-evu ịma na ndị mma anụ gị ozugbo valu na-evu ụmụ ọkwụ ya bulu nkata ezimali jedovia n'ukwu ụdala ka ịvụzia ka ive ji eme o mere eme ụdala danaga na ya ma ezimali amarọ ndị mmụọ wee pụta ikiliche ndị mmụọ ma ndị akawa dị nnọọ ma ndị bụ sọ isi ka ha nwee egwu wee jide ezi mali na nwanne ya ndị m wee tie aka bunyili nkata anyị wee sị kedu ndị nwee nkata ahụ egwu wee ju ezimala arụ ọ gwana m nwe nkata ndị mmụọ wee sị ezimali ịṅụ ọkụ n'iji anya mmiri wee ju ezi mala anya nwanne ya nwaanyị wee kwara wee gụrụ egwu nwe bụ ndị mmụọ ndị mmụọ nwere ndị na-agụrụrụ egwu ba na-agụ egwu ka mmadụ anyị ba na-agụrụ ba na-ekwuru n'imi n'imi ndị mmụọ na-ekwu wee gụba Ezizi malezi male. Ezizi male. Ezizi malezi male. Ezizi male. N'inwele nwele. Ezizi male. N'ịbụnụ nwunye m. Ezizi male. N'ịtọgbọ atọgbọ. Ezizi male. N'ịbụnụ nwunye m. Ezizi male. Ezizi malezi male. Ezizi male. Ezizi malezi male. Ezizi male. n'inwele enwele ezizi mali n'ịtọgbọ atọgbọ ezizi mali n'ịbụnụ nwunye mụ. ezizi ma nwesị ezizi mali nje na ome nwanne ezizi mali si wadukwuo oli ya ma nwee jebe enwee duluwe ka ma na-aga n'ezi onwere ụdịla aja na nara ahụ ma nwee bụ ndị amosu mm. oh, mali nwere rapụ ọnụ aka mgbe nnọba anyị na ma na-abụrọ ndị amoosu mgbe anyị na ma na-abụrọ ndị nwanne m nwaanyị bụchitelimo nwanne m nwaanyị bụchitelimo nwanne rapụ ọnụ mgbe ọ nọba anyị na ọ na-abụrọ ndị amoosu mgbe ọ nọba anyị na na-abụrọ ndị amoosu vagavel ndị ọzọ jọchalụ njọ dị iche iche banwe elu obe ndị mmụọ ndị mmọnwụ e sị ha nje nnọọ <laughs> unu ka ya eje kọọlụ ndị be unu na-enu ikwu akpụ nwa dị n'ọnwa unu nwelie n'ala ugbo unu ka ọ na-azụ ya n'ala ezizi mali na nwanne nwee nwere ikwu akpụ nwee naba bebe pụtakwa n'ezi aja ibe dị iche iche ma ndị mmụọ nwere sovu isi ma ndị nwere sovu ọkpa ọkpa bụ ebula anya nwee imi wa wee gagide ijeni wee nalụ obere wee kwụwa aka n'ụzọ mm. mee abụrụ na mmụọ kwụ ezi malini bịara eri ahụ na-anwụ anwụ nne mm. na nwa enwewo odibe ndị mmụọ nne ezi mali wee mee ka ọ kpọọ ya ụzọ dị esi akpọghekwe n'ụzọ na ịmarụ ma ọ bụ mmụọ ara abụ mm. ezi mali na akwụ aka na-akpọ nne okwu nne ezi mali si akpa ife abụ ọnụ nwa m n'ezimalụ nwee jee meghe ụzọ onwe bụla ezimali ezimalụ na nwanne nwee baga n'ụlọ ma nwee kpọchie ụzọ ezimali nwee ike eketa ikwu akpụ ni nwee si kpa akwa ni azụ abụrọkwana ndụ nọọ iru bụ ndụ azụ bụ ọnwụ wee nwere iru eku unu wee tie n'ala ive malị mma ihe niile na-adịbe ndị bụ ọgaranya nwee jubere ọ na-edo akwara e, dịka akwa eze na-edie bebe gwụlụ ọtọ gbanwee nne na nna nwere nwewakwa na aṅụrị chi ụtụtụ wee bụrụ mmụọ ọkwa ezi male anụwa ive nyaji eje mm-hmm. ndị mmụọ na ya ji enwe dibe ndị mmụọ mm. ọkọwalụwa na ya nwere ana dibe ndị mmụọ nwa mm. na ụdịla akwa nyaja na-eyi mm-hmm. ụdịla ekike nyaja na-eke ya mm-hmm. ji agwa ndị mmụọ ka emee ka amazie ma ma ị maara na ọ jọchala o mere ọsịa ndị nje ọsọ ka o ji gbalụọ n'ukwu ụdala nwere nkata debe n'ukwu ụdala mm. ụdala na-ewu mhm. mm. ndị mmụọ sị na onye nwe ajọba avọ aja agụrọla ya egwu aja agụrọla ya egwu eduli ozugbo na-alụ n'alụ obere la na-eme ife niile gwụla agwụla ọ dị ka nwa nwa jọla ibe nwe ba n'alụzie si ngwa na-ekwu ka ị nwere ilu tie azụ ya n'ala mm. ezi ma ee e, kedu abịa ee asikara tụtụlụ ekwu ọsọ mhm. luo ọkpa ka o ji gbawapụ ụzọ wee kpụrụ ụlọ dị nne na na mechie n'ụzọ o nwere azụ ekwu gbuo n'ala ajọ ibe niile dị n'ụwa o nwere ihe mana abụ eke ọgba ubi akpị ụsụ ịmara ihe niile jọrọ njọ nkwudukwudu na ncha ajụ na bebe nwee n'ara ọkwa na ụdị ahụ ka ịta ahụ ji njegwanụ m ife unu mụtara na ịta anwa njekabụrụ ụzọ kwue ifu ya na ife ịta anwa na-egosi anyị bụ na anya ukwu adịrọ mma anya ukwu ụjọsi anyị o si na ri ude na egbaje ogbue nkakwụ ụjọsi ala anya ukwu ya ọbụla gbaba anya ukwu abụrụ ezigbo ife anya ukwu bụ ori mhm. hmm, ọkwụ mele ọkwụ ọjọka ọjọsi ala anyanwụ totekibego igbo niile ji bụrụ igbo nnawo